Jọn isi nke iri na abụọ ya mere mgbe ụbọchị isii fọdụrụ ka ememe ngabiga ruo Jizọs bịaruru Betani ebe Lazarọs nọ onye Jizọs mere ka o si na ndị nwụrụ anwụ bilie ya mere ha siri ya nri anyasị n'ebe ahụ nwata na-ejekwa ozi ma Lazarọs bụ otu onye etiti ndị ya na ha nọdụ na nri ya mere Meri were mmanụ otite ezi na dị oke ọnụ ahịa nke nke ọtụtụ ya ruru otu paụnd tee ụkwụ jizọs abụọ werekwa agịrị isi ya hichaa ụkwụ ya isi mmanụ otite ahụ wee jupụta ụlọ ahụ ma judas iskariot otu onye n'ime ndị na-eso ụzọ ya nke gajere ya nyese n'ihi gịnị ka a na-ereghị mmanụ otite a ọkụ shilling iri na ise were ya nye ndị ogbenye ma nke a ka o kwuru ọ bụghị n'ihi na ọ kpọrọ ndị ogbenye ihe kama n'ihi na ọ bụ onye ori n'ebe o ji akpa ego ọ na-ewepụ ihe a na-etinye n'ime ya ya mere Jizọs sịrị rapụ nwaanyị a ka o wee debe ya ruo ụbọchị olili m n'ihi na unu nwere ndị ogbenye n'etiti unu mgbe niile ma unu enweghị m onwe m mgbe niile ya mere ọra mmadụ n'etiti ndị Juu maara na ọ nọ n'ebe ahụ ha wee bịa ọ bụghị n'ihi naanị Jizọs kama ka ha wee lekwa Lazarọs onye o mere rik osi na ndị nwụrụ anwụ bilie ma ndị isi nchụàjà gbara izu ka ha wee gbukwaa lazarọs n'ihi na ọ bụ n'ihi ya ka ọtụtụ n'ime ndị juu na-apụ na-ekwerekwa na jizọs n'echi ya oke igwe mmadụ nke bịara ememe ahụ mgbe ha hụrụ na jizọs na-abịa jerusalem ha chiri igu nkwu pụọ izute ya wee na-eti jizọs chọtasịrị otu nwa ịnyịnya ibu ma nọkwasị ya dịka edeworo ya n'akwụkwọ nsọ sị atụla egwu ada zayọn lee eze gị na-abịa na-anọkwasị na nwa ịnyịnya ibu ihe ndị a ndị na-eso ụzọ ya amaghị na mbụ kama mgbe e nyere ri jizọs otuto mgbe ahụ ka ha chetara na ederere ihe ndị a banyere ya n'akwụkwọ nsọ na ha mekwara ya ree ihe ndị a ya mere igwe mmadụ ahụ ndị ha na ya nọ ka o si n'ili kpọpụta lazarọs mekwa ka o si na ndị nwụrụ anwụ bilie ha na-agba àmà ọ bụkwa n'ihi nke a ka igwe mmadụ ahụ pụrụ izute ya n'ihi na ha nụrụ na o merere ihe ịrịba ama nke a ya mere ndị farisii sịrịtara onwe ha leenụ na okwu unu abaghị n'ihe lee ụwa ejesowo ya n'azụ ma ndị grik ụfọdụ dị n'etiti ndị na-arịgo ka ha kpọọ isi ala nye chineke ememe ahụ ya mere mmadụ ndị a bịakutere Filip nke bụ onye Besaida nke Galili ha wee kpere ya sị onye nwe anyị na-achọ ịhụ Jizọs Filip bịa gwa Andru Andru wee bịa ya na Filip ha wee gwa Jizọs Jizọs wee zaa ha sị oge awa abịawo ka e wee nye nwa nke mmadụ otuto n'ezie n'ezie asị m unu ọ bụrụ na mkpụrụ ọka adaghị n'ala wee nwụa naanị ya onwe ya na-anọgide ma ọ bụrụ na ọ nwụrụ ọ mịa ọtụtụ mkpụrụ onye na-ahụ ndụ ya n'anya na-etufu ya onye na-akpọkwa ndụ ya asị n'ụwa nke a ga-edebe ya rue mgbe ebighị ebi ọ bụrụ na onye ọbụla na-ejere m ozi ya so m ebe mụ onwe m nọkwa n'ebe ahụ ka onye na-ejere m ozi ga-anọkwa ọ bụrụ na onye ọbụla na-ejere m ozi ya ka nna m ga-asọpụrụ ugbu a ka mkpụrụ obi m na anụ mmiri gịnị ka m ga-ekwukwa nna zọpụta m n'oge awa nke a ma n'ihi nke a ka m bịaruru oge awa nke a nna nye aha gị otuto ya mere otu olu sitere n'eluigwe daa sị enyere m ya otuto m ga-enyekwa ya otuto ọzọ ya mere igwe mmadụ ahụ ndị guzoro nso ndị nụkwara ya sịrị na egbe eluigwe dara ndị ọzọ sịrị Mmụọ ozi agbawo ya okwu Jizọs zara sị ọ bụghị n'ihi m ka olu a daworo kama ọ bụ n'ihi unu ugbu a ka ikpe ụwa nke a dị ugbu a ka a ga-achụpụ onye isi ụwa nke a mụ onwe m ọ bụrụ na ewelie m elu site n'ala m ga-adọrọkwa mmadụ niile nye onwe m ma nke a ka o kwuru na-egosi aha ọnwụ ọ gaje ịnwụ ya mere igwe mmadụ ahụ zara ya sị anyị onwe anyị nụrụ site n'iwu anyị na Kraịst anyị na-anọgide ruo mgbe ebighị ebi gị onwe gị sikwa aṅa asị aghaghị iweli nwa nke mmadụ elu onye bụ nwa nke mmadụ a ya mere Jizọs sịrị ha Nwoke fọdụrụ ka ihe ahụ ga-adị n'etiti unu na-ejegharịnụ mgbe unu na-enwe ihe ahụ ka ọchịchịrị ghara ijide unu onye na-ejegharị n'ọchịchịrị adịghị amata ebe ọ na-eje mgbe unu na-enwe ihe ahụ werenụ na ihe ahụ ka unu wee ghọọ ụmụ ihe ihe ndị a ka Jizọs kwuru o wee jee zonarị ha onwe ya ma ọ bụ ezie na o mereri ọtụtụ ihe ịrịba ama dị otu a n'iru ha ma ha ekweghị na ya ka okwu Aịzaya onye ama wee mezu nke o kwuru sị onye nwe anyị onye kwere ihe anyị o ogwe aka onye nwe anyị kwa na-arụ onye ka ewere ya n'ihi nke a ha apụghị ikwere n'ihi na Aịzaya sịrị ọzọ o mewo ka anya ha buo isi o mekwara ka obi ha na-eti ka ha ghara iwere anya ha hụ ụzọ gharakwa iwere obi ha ghọta gharakwa ichigharị ka m gharakwa ime ka arụ dị ha ike ihe ndị a ka Aịzaya kwuru n'ihi na ọ hụrụ ebube ya o kwukwara okwu banyere ya otu ọ dị ọbụna site n'etiti ndị isi ọtụtụ kwere na ya ma n'ihi ndị Farisii ha ekwupụtaghị ya ka a ghara ịchụpụ ha n'ụlọ nzukọ n'ihi na ha hụrụ otuto mmadụ n'anya karịa otuto Chineke Jizọs wee tie mkpu sị onye kwere na mụ ọ bụghị na mụ ka o kwere kama ọ bụ na onye zitere m onye na-ahụ m na-ahụkwa onye zitere m mụ onwe m abịawo n'ụwa ịbụ ìhè ka onye ọbụla nke kwere na mụ wee ghara ịnọgide n'ọchịchịrị ọ bụrụkwa na onye ọbụla anụ okwu m ghara idebe ha mụ onwe m agaghị ekpe ya ikpe n'ihi na abịaghị m ka m kpee ụwa ikpe kama ka m zọpụta ụwa onye na-ajụ m nke na-adịghị anarakwa okwu m o nwere onye na-ekpe ya ikpe okwu nke m kwuru okwu ahụ ga-ekpe ya ikpe n'ụbọchị ikpeazụ n'ihi na mụ onwe m ekwughị site n'onwe m kama nna nke zitere m ya onwe ya enyewo m iwu ihe m ga-ekwu na otu m ga-ekwu ya amatakwara m na ihe o nyere n'iwu bụ ndụ ebighị ebi ya mere ihe mụ onwe m na-ekwu dịka nna m gwaworo m okwu otu a ka m na-ekwu